Jọn isi nke iri na anọ ka obi unu ghara ịlọ mmiri kwerenụ na Chineke kwerekwanụ na mụ n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na ọ bụghị otu a m ga-agwọworị unu n'ihi na ana m aga idoziri unu ebe ọ bụrụkwa na mụ onwe m aga idoziri unu ebe agaje m ịbịa ọzọ m ga-anarakwa unu nye onwe m ka unu onwe unu wee nọkwa ebe mụ onwe m nọ ebe mụ onwe m na-ala unu matakwara ụzọ ya Tọmọs ya onye nwe anyị amataghị ebe ị na-ala anyị si aṅa amata ụzọ ya Jizọs ya mụ onwe m bụ ụzọ na eziokwu na ndụ ọ dịghị onye ọbụla na-abịakwute nna m ma ọ bụghị site na mụ ọ bụrụ na unu maara m ri unu ga-amatawokwarị nna m site n'ugbu a unu maara ya unu ahụwokwa ya Filip si ya onye nwe anyị gosi anyị nna ahụ ọ ga-esokwara anyị Jizọs si ya ogologo oge dị otu a ka mụ na gị nọ ma ị mataghị m Filip onye hụworo m anya ahụwo nna m anya gị onwe gị si aṅa asị gosi anyị nna ahụ ikweghị na mụ onwe m nọ n'ime nna m nna m nọkwa n'ime m okwu mụ onwe m na-agwa unu ekwughị m n'onwe m ma nna m nke na-ebi n'ime m na-arụ ọrụ ya kwerenụ m na mụ onwe m nọ n'ime nna m nna m nọkwa n'ime m ma ọ bụghị kwerenụ m n'ihi ọrụ m onwe ha n'ezie n'ezie asị m unu onye na-ekwere na mụ ọlụ mụ onwe m na-alụ ka onye ahụ ga-alụkwa ọlụ ka ndị a ukwuu ka ọ ga-alụkwa n'ihi na mụ onwe m na-agakwuru nna m ihe ọbụla unu ga-arịọkwa n'aha m ihe ahụ ka m ga-eme ka e wee nye nna m otuto n'ime ọkpara ya ọ bụrụ na unu ga-arịọ m ihe ọbụla n'aha m nke ahụ ka m ga-eme ọ bụrụ na unu na-ahụ m n'anya unu ga-edebe ihe niile m nyere n'iwu mụ onwe m ga-ekpekwara nna m ọ ga-enyekwa unu onye nkasi obi ọzọ ka ọ nọnyere unu rue mgbe ebighị ebi bụ mmụọ nke eziokwu onye ụwa na-apụghị ịnara n'ihi na ọ dịghị ahụ ya ọ dịghị amakwa ya unu onwe unu maara ya n'ihi na ya na unu na-anọgide ọ ga-anọkwa n'ime unu ngaghị arapụ unu ka ụmụ mgbei agajem m ịbịakwute unu ọ fọdụrụ nwoke ụwa ahụghịkwa m ọzọ ma unu onwe unu na-ahụ m unu onwe unu ga-adịkwa ndụ n'ihi na mụ onwe m na-adị ndụ n'ụbọchị ahụ unu onwe unu ga-amara na mụ onwe m nọ n'ime nna m na unu onwe unu nọkwa n'ime m na mụ onwe m nọkwa n'ime unu onye nwere ihe m nyere n'iwu nke na-edebekwa ha ọ bụ onye ahụ na-ahụ m n'anya onye na-ahụ m n'anya nna m ga-ahụkwa ya n'anya mụ onwe m ga-ahụkwa ya n'anya werekwa onwe m gosi ya Judas ọ bụghị iskariọt si ya onye nwe anyị gịnị pụtaworo na ị gaje iwere onwe gị gosi anyị ma ọ bụghị ụwa Jizọs zara sị ya ọ bụrụ na mmadụ ahụ m n'anya ọ ga-edebe okwu m nna m ga-ahụkwa ya n'anya anyị ga-abịakwutekwa ya na-emekwa ebe obibi anyị n'ebe ọ nọ onye na-adịghị ahụ m n'anya adịghị edebe okwu m niile okwu nke unu na-anụ abụghịkwa nke m kama ọ bụ nke nna onye zitere m okwu ndị a ka m gwaworo unu mgbe mụ na unu na-anọgide ma onye nkasi obi ahụ bụ mmụọ nsọ onye nna m ga-ezite n'aha m onye ahụ ga-ezi unu ihe niile mekwa ka unu cheta okwu niile mụ onwe m gwara unu udo ka m rapụrụ unu udo nke m ka m na-enye unu ọ bụghị dịka ụwa na-enye ka mụ onwe m na-enye unu ka obi unu ghara ịlọ mmiri ka ọ gharakwa ịtụ ụjọ unu nụrụ na mụ onwe m siri unu ana m ala bịakwutekwa unu ọ bụrụ na unu hụrụ m n'anya unu ga orie ọṅụ n'ihi na ana m agakwuru nna m n'ihi na nna m ka mụ onwe m ukwuu ugbu a agwawokwa m unu mgbe ọka erughị ka unu wee kwere mgbe ọbụla ọ ga-eru ọ dịghị ọtụtụ okwu mụ na unu ga-ekwu ọzọ site n'ugbu a n'ihi na onye isi nke ụwa nke a na-abịa ọ dịghịkwa ihe ọbụla o nwere n'ime m maka ụwa wee mara na ana m ahụ nna m n'anya ka ọ marakwa na dịka nna m nyere m iwu otu ahụ ka m na-eme bilienụ ka isi n'ebe a pụọ